AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege anyị ntị ndewo adịrị gị mma dịrị nwoke mma dịrị nwaanyị mma dịrị mmadụ dum ndị wepụtara ohere ha ige anyị ntị n'okwu ahụike anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ iwetara unu okwu ndụmọdụ nke gbasara ahụike gị a ga-amasị anyị ka ị bụrụ onye na-ege ntị ma nụ ihe nke anyị wetara gị n'ụbọchị taa n'okwu ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị ga-eleba anya n'isiokwu anyị nke anyị kwuru n'ụbọchị ndị gara aga nke gbasara ahụike ọha na eze dịka o ji mekọta ogige maọbụ gburugburu ebe nke anyị bi ọ ga-adị anyị mma ma ọ bụrụ na unu ga-amata na ahụike anyị nwere ndabere dị ukwuu n'ebe ogige anyị dị kepụtara na ogige anyị na ahụike anyị nwere mkpịrịkata n'otu olu n'izu gara aga anyị lebara anya na ihe gbasara mmiri anyị wee kwuo okwu sị na mmiri bụ ihe nke dị mma ma bụrụ ihe ya na ndụ na-arụkọ ọrụ nke ukwuu anyị kwukwara sị na mmiri ezi mmiri dị mma maka ọṅụṅụ ma iji mee ihe ụmụ ihe ọbụla nke anyị na-eme n'ime obodo anyị kwesịrị ịbụ mmiri dị ọcha mara mma nke ukwuu nke na-enweghị nje ọrịa nke dị n'ime ya anyị kwukwara mmiri ahụ bụ ihe na-aga enwe isisi ma ọ bụ nwee ntụ ma ọ bụ ntụ ke bekee nke nwere ike imegide ọnọdụ ahụike anyị ma n'ụbọchị taa anyị ga-enwe ike leba anya n'ụzọ na ụdị mmiri dum dị iche iche anyị na-enweta n'ime obodo anyị anyị ji na-eme ihe nke anyị na-eji enyere ndụ aka anyị nwere ụdị mmiri dịkarị iche iche ma n'oge awa anyị ga-enwe ike ịkọwapụta ụdị mmiri dum dị iche iche na ebe anyị na-enwetasị mmiri ndị ahụ dum na ịma ma mmiri ndị ahụ dum ka anyị na-enwetasị n'ogige anyị ma ọ bụ ihe dị mma iji mee ihe nke anyị chọrọ iji nyere ndụ aka maọbụ ṅụọ aṅụọ maọbụ rie ihe maọbụ shi ihe osisi nke anyị na-eri nke mbụ n'ebe a bụ mmiri nke na-ezo ezo mmiri nke si n'eluigwe na-ezo ezo nke a bụ mmiri nke anyị na-enweta n'ọdọ mmiri niile dị iche iche dịka iyi aza dịka imo dịka olulu mmiri dịkarị iche iche mmiri nke ọzọ anyị ga-ekwu okwu ya n'oge awa bụ mmiri nke a na-enweta n'ime ala kepụtara na a ga-egwu ala gwuru ebe mmiri ahụ dị ma nwee ike tinye ya igwe na-adọpụta mmiri ya enwee ike na-adọpụta mmiri nke anyị na-aṅụ aṅụ nke ọzọ bụkwa mmiri nke a na-egwu ala ma na-eji ihe nke nwa bekee nrụ a na-eji adọpụta mmiri na-adọpụta nka ma anyị na-eji ụdọ were bọket maọbụ ihe anyị na-eji atụ mmiri were tinye minye ya eriri tinye ya n'ime ala ebe ahụ ma dọrọ mmiri ụzọ ndị a dị iche iche bụ ụzọ anyị na-eji enweta mmiri anyị na-eji eme ihe n'ime ime obodo ma anyị ga-amata n'oge okwu ahụike anyị n'ụbọchị taa na ọ bụghị mmiri ndị a dum dị iche iche dị mma na anyị iji ṅụọ aṅụọ maọbụ iji mee ihe ọbụla nke anyị na-eri nke mbụ bụ na anyị ga-eleba anya na mmiri na-edo edo nke na-esi n'eluigwe na-edokwasị anyị n'ụwa ịma ma mmiri a ma ọ dị mma ịṅụṅụ ma ọ dị mma iji eme ihe tutu na oge awa ma ọ bụ n'ụbọchị nke ma ọ bụ na ọgbọ nke anyị hụrụ nwaanyị n'ime a na-ekwu sị na mmiri na-edo edo bụ ezigbo mmiri nke kacha mmiri dum ịdị ọcha ma anyị ga-amata ma ọ ga-adịkwa otu a ma ọ ga-abụ na o nwere ihe merenụ mee mmiri nke a na-edokwasị anyị ji bụga ihe dị mma anyị ji mee ihe ọbụla ma ọ wụ ihe ọbụla igbo onye ọma na-ege anyị ntị n'oge awa a n'okwu ahụike anyị nke ụbọchị taa ịma ma mmiri nke a na-edo edo bụ ezi mmiri nke kwesịrị anyị ji mee ihe ọbụla ma ọ bụ rie shi ihe oriri nke anyị ga-eri ma ọ bụkwa ṅụọ ya ṅụọ mmiri na-edo edo bụ mmiri nke anyị hụrụ dị mma dị ụcha ma nwee ihe a na-eji enyere ndụ aka n'ime ya kepụtara na mmiri a na-egbuke egbuke dịka ezi mmiri onweghị ụtọ onweghị isisi onweghị ịmụ nje ndị a na-akpata anyị ọrịa ma mmiri a ka anyị na-ekwu okwu ya na-edokwasị ha dokwasị ụwa mgbe ụfọ mmiri ahụ ala ga-amịrị mmiri ahụ mgbe ụfọ osisi ha ga-amịkwara mmiri ahụ n'ime ihe niile anyị na-ahụ na mmiri a bụkwa ihe ga-enwe ike tasịa ma laghachikwa n'elu ebe o si bịa kepụta n'ụzọ ọtịta na ụzọ o si taa laghachi n'elu ebe o si bịa bụ ihe pụta na mmiri ahụ enwee ike zachie nke ọma bụrụ ihe dị ụcha n'anya ma maa ezi mma iji nyere ndụ aka Ma gịnị kpatara n'oge awa a mmiri na-ezo ezo ji bụghị ihe dị mma na anyị ji mee ihe ọbụla maọbụ rie shi ihe oriri nke anyị ga-eri maọbụ ṅụọ ya ṅụọ dịka o kwesịrị ile anya na obodo anyị ha dịka anyị na-ekwu ọtụtụ ihe ndị na-ebu agha megide ahụike anyị bụ ihe ndị ha dum jupụtara na ogige anyị gburugburu nke kpatara anụ na ọ ga-adị mkpa anyị mma ihe ha ndị dị n'ogige anyị dị na-emegide ahụike anyị nke otu n'ime ya bụ nke anyị na-ekwu gbasara mmiri ị ga-ama na n'obodo anyị ha anyị na-enwe ike zaa ihe n'oge ọkọchị ntụ dum anyị na-aza na-eko na-aga n'elu anyị na-ahụ na ụlọ ndị na-arụpụta ngwaahịa dum dị iche iche ndị nọ n'obodo ndị mepere emepe na-eji igwe na-enye ha ọkụ ha na-eji emepụta ngwaahịa were ihe na-ewepụta anwụrụ ọkụ site n'igwe ahụ chụọ n'elu kepụtara na anwụrụ ọkụ niile si n'igwe ahụ na-apụta n'ala n'elu nke ọzọ bụ na anyị na-ahụ na ogige ndị ha a na-akpa ụmụ anụmanụ nke ka nke ebe a na-akpa ọkụkọ ha na-enwe ishishi dị iche iche nke pụtara na ikuguru ishishi ahụ na-apụ na-aga n'elu mgbe ụfọ ihe anyị na-eji arụ ọrụ dịka ntụ fatịlaịza nke anyị na-eji arụ ọrụ na ụmụ ọtụtụ ihe ha ndị ha anyị na-emepụta n'ime obodo anyị na-enye aka ịbụ ndị na-eme ka mmiri ya na-edo edo bụrụ ihe na-anaghị adịzi ọcha anyị ji mee ihe ọbụla nke anyị na-eme ma nyere ndụ aka nke pụtara na mmiri ahụ nke anyị na-ekwu bụ mmiri na-edo edo nke dị ọcha n'ụzọ o kwesịrị dịka Chineke ji kee ya ka ọ na-asụ na-asụkwasa n'ime ụwa anyị a mgbe mmiri ahụ na-ada ị ga-ahụ na ọ ga-enwe mmekọta ya na ihe ndị a dum ntụ na anwụrụ ọkụ ndị a dum nke nọkasịrị n'ikuku mgbe ọ na-ada na-asụ na-asụkwasa n'ihe anyị na-eji echuru mmiri anyị ga-ahụ na ọ ga-enwe mmekọta ma buru ntụ ndị a dum ma anwụrụ ọkụ ndị a dum na isisi ọjọọ ndị a dum wee sụọ sụnye n'ime ihe anyị na-eji echu mmiri nke pụtara nụ na ọ bụrụ na igbo na-ege ntị na okwu ndụmọdụ ahụike nke anyị na-ekwu n'ụbọchị taa ga-enwe nlezianya nwee ike were chọpụta ma ịma ma ihe anyị na-ekwu n'okwu ahụike a bụ eziokwu ngwa ngwa mmiri na-asụ were ihe na-echu mmiri nke sachara dị ya dị mma nke ukwuu were ya chụnye n'ezi maọbụ chụnye na ihe na-eji echuru mmiri mgbe mmiri sụchara para mmiri ahụ kpabata n'ime ụlọ gị ma were ya dọta n'ime ụlọ gị hapụ ya ka ọ nọ ụbọchị abụọ maọbụ atọ lee anya n'ime mmiri ahụ ị ga-ahụ ihe ụrụ maọbụ ụsọ nke dị na ike ala ehi ji chụnye mmiri ahụ kepụta na mmiri dị otu a bụ mmiri ọhaneze kwesịrị na-aṅụ maọbụ iji mee ihe ọbụla nke ha na-eji eme enyere ndụ aka ma ọ bụ na ha enye mmiri ahụ ezi nchekwa maọbụ lebara anya n'ụzọ o kwesịrị na ụzọ ahụike anyị ga-anabata ma tutu ha ewere mmiri dị otu ahụ mee ihe ọbụla nke ha na-achọ iji mmiri ahụ eme igbo onye ọma na-ege ntị anyị ka nọkwa n'isiokwu anyị ịkọwara unu ụzọ anyị na-esi enweta mmiri nke anyị na-eji eme ihe n'ime obodo ma mgbe anyị ga-abịa n'ụzọ unu n'ụbọchị na-abịa abịa anyị ga-ebidokwa n'isiokwu anyị ahụ n'ihi na anyị enweghị ohere ikwuchapụ ya n'ụbọchị taa ma tutu anyị ga-abịa n'ụzọ unu n'ụbọchị na-abịa abịa anyị na-arịọ ka unu nọọ nke ọma bụrụ ndị ga-enwe ezi nlezianya n'ime ndụ unu n'ihi na ndụ dị mkpa ihe a na-eji azụ ndụ dịkwa mkpa o nweghị ihe a ga-enye mmadụ karịrị ndụ ya ka pụtara na na ndụ bụ ihe anyị kwesịrị inwe ezi nlekere anya ma chebe ndụ a nke Chineke nye anyị ma nwee ike bie obi ịdị ike ma nwee ọṅụ nke kachasị ọṅụ nke karịrị nke mgbe anyị na-eme okenye Igbo onye ọma na-ege anyị ntị ndewo anyị na-asị unu nọọ nke ọma igbo ibe m ka anyị kelee nwanne anyị nwoke azụbụike ọnụ onye ziri anyị ozizi ọma nke ahụike ka chineke nọnyere ya ka na anyị hụ ya chineke bara ya ụba oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa

Come on and

chineke arapụworo anyị udo ya n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kwere n'ime ngọzi nke chineke na nkwa nke o nyere anyị n'ime akwụkwọ nsọ unu emeela ndị zion heralds na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu ka udo ya bara n'ụba n'aha jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye Igbo na-ege ntị ana m ekele gị n'ụbọchị taa ana m anabatakwa gị n'ohere ọma ọzọ nke Chineke nyeworo anyị iji ịnụ okwu ya ana m asị ka Chineke nọnyere anyị ka anyị na-aga n'iru n'inyochasị akwụkwọ nsọ isiokwu nke anyị na-eleba anya taa bụ nke na-asị ịgba mmadụ ume na-eweta ọdịiche ịgba ume na-eweta ọdịiche ihe ọgụgụ anyị ka anyị na-ewere n'akwụkwọ ilu isi iri abụọ na ise amaokwu nke iri na otu Chineke anyị onye dị nsọ onye pụrụ ime ihe niile anyị bụ ụmụ gị biko nyere anyị aka n'ụbọchị taa ka anyị mụta ma ghọta ọ dị mkpa ọ dị ịgbarịta onwe anyị ume ka anyị wee na-eto eto n'oyiyi anyị n'ime Kraịst ihe ọgụgụ anyị ka anyị ga-ewere n'akwụkwọ ilu isi iri abụọ na ise amaokwu nke iri na otu ọ sị mkpụrụ osisi apụl ọlaedo n'ime nkata ọcha ka okwu ekwuru na mgbe kwesịrị ya bụ mkpụrụ osisi apụl ọla edo n'ime nkata ọlaọcha ka okwu ekwuru na mgbe kwesịrị ya bụ ya mere gị onye na-ege ntị n'ụbọchị taa anyị kwesịrị ị na-ahụ na-aghọta mgbe ọ bụla mmadụ mere nke ọma akụtụghị aka n'azụ aja onye ahụ mgbe ị na-eme ihe dị otu a ọ na-ewulite mmụọ onye ahụ elu ọ na-eme ka onye ahụ na-eto eto n'ime nke ọma n'ime ndụ achọpụtara m na ọ bụghị ọtụtụ ndị mmadụ bụ ọtụtụ ụmụ nwoke maọbụ ọtụtụ ụmụ nwaanyị bụ ndị ọ na-amasị ịja mmadụ maọbụ ito mmadụ mgbe onye ahụ mere ihe nke kwesịrị ekwesị ọtụtụ ụmụ nwaanyị di ha ga-ahụ ihe dị mma zụtara ha ọ gaghị amasị ha ịsị nna anyị imeela ọtụtụ ụmụ nwoke ihe ọ sọrọ nwaanyị dọlịa n'ezinụlọ nwoke a ga-alọbata ọ gaghị akpọ ya ihe ọ na-egbuda mmụọ ụmụ nwaanyị a ọ na-egbuda mmụọ onye ọ bụla o kwesịrị mgbe mmadụ na-eme nke ọma ka emee ka ọ mata na ọ na-eme nke ọma ọ bụghị naanị mgbe a na-anaghị eme nke ọma anyị agbọwọ ka nkịta ọ dị otu nwa agbọghọ nke nwere nramahụ n'ụzọ dị otu a obi anaghị adị ya mma mgbe ọbụla ya na-ahụ onwe ya dịka onye a jụrụ ajụ ya na-ahụ onwe ya dịka onye adịghị ihe eji ya eme ya na-anọ na ntamu mgbe niile mgbe ọbụla di ya na-alọbata obi ya na-amapụ n'ihi na ọ maghị nke o metara ụbọchị ahụ n'ihi na nwoke a bụ onye na-anaghị enwe ike sị nwaanyị m ị mere nke ọma taa ya dịrị gị na mma na ihe oriri nke ị nyere m ọ bụ eziokwu na ya nwa na-eweta ego a na-eji esi ihe a ma ọ bụrụ na ị weta ego ahụ ma ọ dị onye gara ahịa zụta ihe ndị a mezie ya ị gaghị eri nri ahụ ya mere ghọta na nwaanyị a nọ n'ụlọ na o nwere mgbalị nke ọ na-agbalị ime ka ezinụlọ wee dị n'udo nwaanyị a bụ onye lekọtara akparamagwa di ya na-akpasị ya ya ruo otu ụbọchị ya bilie n'anya mmiri garue n'ụlọ ọrụ onye ụkọchukwu daba n'oche ebe ahụ na-ebe akwa na-akọsara onye ụkọchukwu ụdị agwa di ya na-akpa ya n'ihi na di ya ejighị ihe ọ bụla nke ọ na-eme kpọrọ ihe ya emee ya ọ makwaghị otu ọ ga-esi mee ma ọ bụ ihe nke ọ ga-eme ka nwoke a nwee obi ụtọ mgbe onye ụkọchukwu ji lechaa anya ọnọdụ nke nwaanyị a nọ n'ime ya ya ekpebie si na ọ ga-akpọ di ya oku n'ezie o wutere nwoke a na ọ bụ n'ihi ya ka nwunye ya ji bụrụ onye na-anaghị enwe mgbasa iru onye na-anọ na mwute mgbe niile ihe onye ụkọchukwu mere bụ ime ka ọ mata na ọ dị mkpa ka o were mpekele akwụkwọ depụta akparamagwa iri ndị ọ chọpụtara n'ime nwaanyị ya nke mere ya o ji hụ nwaanyị ya dịka onye ya na mmadụ kwesịrị ibi ya eleghị anya sị na ihe nke a abụghị ihe nke rara ahụ onye ụkọchukwu si ya ọ bụrụ na o depụtacha ihe a ya kelewa Chineke maka agwa ndị a dị n'ime nwaanyị ya ugboro abụọ n'ụbọchị ọ ga-ekela Chineke n'ụtụtụ ya ekela Chineke mgbe ọ na-alọta ọrụ nwoke a bidoro soro ụkpụrụ a nke onye ụkọchukwu tụpụtara mgbe mbụ n'ezie ọ na-abụ nwoke a ịkpatụ dị ya aka dị ka di mmadụ ọ na-amata ma ọ bụ di ya ka ya na ya nọ n'ihi ụdị gbalụ gbalụ nke o nwetara onwe ya n'ime ya ma mgbe nwoke a bịara soro ụkpụrụ a nke onye ụkọchukwu tụpụtara n'ezie agwa nwaanyị ya gbanwere obi ụtọ bata ya n'ime ọbụna mgbe onye ụkọchukwu kpọrọ di nwaanyị a jụọ ya sị ya enyi m nwoke ị nwee na ike ibute akparamagwa iri a n'obi ọ bụ mgbe ọbụla gị na-ekela Chineke maka ya ya sị na ọ bụghị naanị ibu ha n'obi na ya ebuola ha n'obi na-achọpụta ọtụtụ agwa ndị zoro ezo n'ime nwanyị a nke ya onwe ya lụworo biko ọ bụrụ na nwaanyị gị yiri akwa dị mma pụta si ya nne ị mara mma n'akwa nke a ya bụrụ na o mere ihe nke tọrọ gị ụtọ erutere ya bụrụ na ụlọ dị ọcha ihe niile ụmụaka mere gawa ụlọ akwụkwọ emezichala ya ya dịka gasị asị na ọ dịghị mgbe ụmụaka metọsịrị ụlọ gbọ ya nwaanyị m biko ịgbalịala ọ dị mfe ọ dị ihe ahụ nke ị maara na-adị ya mma mere ya onye dị otu a n'ihi na anyị bụ ndị si na anyị na-efe Chineke na anyị chọrọ ịgbanwe ndụ anyị ka anyị yie Jizọs kpatara eji na-akpọ anyị ndị nke na-efe Chineke mgbe nwoke a kpara agwa a dị otu a ghọtawa na ihe nwaanyị ya na-eme na o kwesịrị iwuli obi nwaanyị a elu n'ihe ndị a nwoke na onwe ya chọpụtara na ya onwe ya bụ onye ga-nwere obi ụtọ n'ezinụlọ ya karịa dị ka o nwere mbụ lee mgbe a kpọtara Jizọs Kraịst nwaanyị na-akwa iko mgbe ahụ Jizọs hụrụ n'ala na-ede ihe ngwa ngwa o bilitere jụọ nwaanyị nwaanyị olee ndị a bụ ndị mara gị ikpe ya sị na onye nwe m ahụkwaghị m ha jizọs ya laa emehiekwala ọzọ mgbe onye isi ọchịagha chọrọ ka jizọs kraịst nyere ya aka n'ịnapụta nwa ya na nrịrịa o mere ka amata na ya bụ onye wufuru ọbara na-ekwesịghị ịbata n'ụlọ ya na jizọs kraịst nọrọ ebe ọ nọ kwuo okwu na ya ga-enweta ihe ya chọrọ n'aka ya jizọs si na n'ala Israel ahụbeghị m ụdị okwukwe dị otu a mgbe onye odeakwụkwọ chọtara jizọs kraịst ịjụ ya ajụjụ jizọs kraịst zara ya sị n'ezie ọ bụrụ na ị na-eme ihe ndị a ị na-abịaru nso alaeze nke chineke ọ bụ gịnị ka ọ ga-ejizi bụrụ nramahụ nye mụ na gị n'ụbọchị taa ebe anyị chọrọ iyi jizọs kraịst ya mere bido n'ụbọchị taa gbalịa ihe ị nwere ike ime jee nwaanyị gị mma site n'iwuli obi elu n'ihe nke ọ na-eme n'ụlọ ghọta mgbe di gị na-eme ezigbo ihe ka ị ya imeela ghọta mgbe ụmụaka na-eme ihe ndị nke lewere ha anya ka ha mee jaa ụmụaka mgbe e kwesịrị ịja ha nye ha ndụmọdụ mgbe e kwesịrị inye ha ndụmọdụ ọ bụ ya kpatara ọbụnarị n'ụlọ akwụkwọ nwatakịrị ọbụla mere nke ọma akpọpụta ya kụọrọ ya aka ihe ndị a na-ewuli elu na-ewepụta ọbụna agwa ọma nke zoro ezo n'ime mmadụ m na-asị mgbe anyị na-azọ njem na-eme ihe n'ụzọ dị otu a jehova ga-agọzi anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at maọbụ at gmail com at gmail com ezi enyi m mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ma kelekwa onye mgbasa ozi eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ike nke pụrụ n'ime gị ka chineke gọzie gị gọzie ma ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo